come come come come come come you can only learn how to say by practicing now we're going to look at some examples of sentences using come come. ihe dị komkom ndị a ihe dị na komkom ndị a ọ nweghị ihe dị na komkom ndị a chudi ji komkom eme ji komkom eme igwe eji ekwu okwu. chudi ji komkom eme igwe eji ekwu okwu. Komkom ndị a gbara Komkom ndị a gbara nchara. Komkom ndị a gbara nchara. Nke a bụ ihe eji emeghe komkom. Nke e Nke a bụ ihe eji emeghe kom kom. kom kom kom kom I'm Yvonne Mbanefo and that was one of our daily dose of Igbo words and phrases.